onye afụkwa na okwu na ụka na mmadụ bịa zayon bịa bịa nye testimoni mechazie wee na ndị befa wee fịa wee sị na asị na ife niile ọ kọrọ ebe a wa na-enyeri ego ka enuka unu si wee fụọ akụkụ na anụgo ya bụ akụkọ mbụ kedu ebumnobi gị n'ihe onye na-afụ ebe anụnwa sị na bụ Josef na ọ bụ onye Ihiala ọ kpọrọ afọ ime obodo n'ihi ala wee bịa na zayon wee nye akụkọ mgbaama kọọlụ ọma Chineke nyere igoloria sị na ọ bụbu nwa dibịa mbụ ee eh, wee mecha wee na legos kpọrọ ndị ezinụlọ na legos na-azụzụ afịa akpụkwụ wee mechazie ee eh, alụsị dị na be ha o dosiri na biya na-akpụ ya oku na n'ụmụgodefa gaa n'iru wee sị na o nwere alụsị iri abụọ na atọ n'ihe ala na ka o si nwetacha ha ncha bụ ọ na-agafe n'ụzọ alụsị a na akpụ ya bịa bụrụ m bịa kpọrọ m bịa kpọrọ m ka m na-enye gị ọ kọrọ ọtụtụ ife mechaa wee sị nọọ ka okene chineke na maka na site n'aka evangelist ebuka obi na onwe na ndị niile o ji na-agbụ na chi evangelist ebuka obi chi zayon ga-eme tọghapụcha ha na-agbụ nke a nke ọzọ ka ya bụ ihe gacha na-agazi n'iru akwụkwọ ndị ihe ala wee fịa wee sị na-asị ha sị na ha jide nyochabazie wee jụba ese maka na ịma mgbe ụfọdụ nwee ihe ya wee ndị mmadụ ada enwe mmasị ka akpọta afọ afọ obodo ha ma ihe ọzọ ama nọ ihe ha ji wee mee ya ha wee nyochaba wee sị na-asị na nwa ikorobịa nwa na onye ihe ala ka ọma na o nwere mgbe o ji eme dibịa na ife niile ọ na nke ebuka obi bụ asị asị ọ ihe na-ewu n'iru akwụkwọ kemgbe abalị ise ha na-adozi ya bụ ife ụfọdụ na-asị ọ pụtazi na ndị a na-ekwu ihe a na wu na ha machi onye ọbụla nọ n'ime ihiala maka na ihe anụwawu obodo ama na ihe ala abụghị obodo buru ibu nke ukwu nke o jikwa bụkwa obodo pere mpe mana ọ pụtara na ha amachi onye ọbụla mara ife ọ na-alụ ụfọdụ sị na o nwere ike na omebi onye ya bụ ife maka na ọsị nọ na arụ anụnwa ka arụ gara aga ka ọ gbago Lagos ịgbago ụtụtụ anyịkọ nwa sị ka wetara ike ị gara n'ife ndị ihiala kwu ịnụkwazie nke ya bụ nwoke kwu otu o si wee sị na na onwere alụsị iri atọ na iri abụọ na atọ ọ dịka ka ihe nji ka ọ dị ka ndị ihe ala ọ na fa mara onye ọfụma ịmaka fa ka onye anụ wee yiri onye fama ha amara m ihe m mmekwu na ha gaa nụ ntịkụ nnu ife mmerụ gbasara alụmozi aka ndọzọ naanị Ezike ọkwa kwefuru dis boy nke a gosiri m na ndị chọọchị ya na-eme nji wee wee dis boy bụ ụzọ akpa nke anyị be anyị gọgọgọgọgọ and onwe onye dị dịka anyị enwe asọchi dị bịa. ịghọtago wee bụrụ na nwa mba nsị dị nwa ṅụrụ nwa tichie isi achọrọ m e, mgbe m gị iso ji ọnwa ajụ ịbụ nwa onye n'ụzọ akpa kee arụsị nwanne ụzọ ihe ala niile onwere onye nwere onwere ebe arụsị ihe ala nwere ala nwere arụsị 5 toklesi of 30 something ịghọtago ya onye nwe ya n'ụzọ akpa nwa onye ka ọ si n'ọbụ bikos ọ 300,000 ọrụ onwe ya ọ ya atakwa afọ ya eziokwu nke sin is nke a na-agosiri m ihe na si n'ụzọ akpa naya nwa bụ ụzọ akpa gogo onwere dị sochi dibịa onye eburu ike ya nwụọ nwata nke owere nwa nwata dibịa karịa nwa mgbọdị mma nwụrụ arụsị wuti onye ọzọ onye ebere nwa na eyi eyi daizie ọ bụghị onye n'ụzọ akpa ọ bụ onye dibịa ya kpọọ narị afa nna ya kpọọ afa dibia kpọọ be ha ka aha anyị mmadụ ka ọ bakpuo be ha na aka amụrụ arụsị 27 nwa amụrụ ya one mgbe bro ifeanyị ee eh, dis boy bụ onye umearụ udu ya apịa bụ mmadụ eke esid eh, be judu ha ole ala ha na-ere ana anyị na dis guy na-agba bọọlụ na medekwiri ọma agba bọọlụ sef he never in his life a native doctor once why they go pay am make e come dey lie for this kind thing for ọta that 300k wey dey dash am na the money wey dey pay am na Yeah, I respect this guy, man. I don't even know say this man um, oh, na onye ụmụara ugwu ọ na paakị na paakị na ọ dị ka mmadụ eke agụrụ ọ na paakị na ọ dị ka ọ gụrụ bro onwe ya na akọfam onye ya bụ native doctor his entire life onwe ọdị native doctor nọ n'ụmụara ugwu sef ị na-ekwu onwu native doctor nọ n'ụmụara ugwu onye bụrụ papa mmiri this boy ọmadịarị ya na ọmadịarị agba afa ma ya fọzikwa ịbụ you know say say dey hungry na na wetin dey go use am go do you no see am um, dey just package am dey lie say everything dey lie no straight na wow. ka e nwe onye ji wee bido rụba native doctor wee nwee arụsị 20 something o na-ekwugheri hi na ma this kind lie sef na wow. bro anybody wey gụrụrụ n'ụmụ osogbe nwere ugwu mezi otu na odi guy isef ọnwa ndị nji siri na mba ha the guy na waka waka the guy enwe diary ọrụ sef na wetin dey fit use and do this kind thing onwe ọrụ the guy wɔ onye a na-eme kọwara ịnwe ngwa emefete sef iche ma ọ na-ezu ohi you no understand so anybody ọ bụla igosiri picture, na n'ume osogbu mara ogwu mmezu ọtụtụ even some places in okija they know am i know am this person no fit tell me wetin i no know i know this one well i know him there's no native doctor in their lineage talk more of him bro leave them abeg na so they dey do. you see you see where this fok up dey for this their testimony na where he mention him real hometown if you say na another place na him mention i go say maybe person dey yipe mmadụ maybe na person wey look like him but as he mention eheala Now i know say ah this one na you na i know you you no be no be native doctor bro. if for uh, another confirmation from this woman why i save her, num eh, her number for my phone because the woman know the woman oh um, the guy oh, bro and then i say as well well. boss morning sir. so ihe niile agbarị nji because mgbe o kwuru ihe arakwu ihe awụsa onye awụnụ ya brother na and there is no how ị ga-agaghị ama onye ọ bụ achịsi ga-amagodo onye ọwụ your people na village ga-ama onye ọwụ very well na wow big bro eh ịma that guy ị ga-amụ ya ọfụma ọ na ya you know say you no too dey you no too anybody for that our side mgbe afọ zikwa ụmụ arụ dis boy na from umarugu na dem don use am go do dis rubbish na wow all the number things dey happen o this ebuka sef i no even know say na fake pastor in be. ekele chineke na ihe ọma mere m aha m bụ joseph obi amụọ ya anambra steeti ihe ala lokal gọọmenti awụ m ebi native doctor Abraham Lagos last year, more na family, more my wife and uh, my four kids. Last year, April, because of uh, obodo na agbagharaghara. So mkpọrọ ụmụ m bịa Lagos. So ya Lagos. Mbido ahịa kpụkwụ na arena. Mana dibia ahụ a na-akpọkwa m na village, a na-akpọ m asị m bịa na nwere ndị nna rụrụ ọrụ na chọtasịrị m so mbịa ha mba na mma gbadata na-enwere m ike ịgbadata na-enwere m ike ịgbadata mma gbagota so so na-erekwa ahịa akwụkwọ na Lagos ebe a na-abụkwa nwụkwa ndebere for treatment ntritie ha like o nwere one boy nọ n'ala dịkpọ n'azụ ahịa ha mere enyi ure etritiri na Lagos ebe solombiaze na-arụ ọrụ ahụ nsị ya na ọnwa ọ na-arụsị mbụ ebe obodo a maka na arụsị na-enye nne n'ọnọdụ 23 23 different shrines because ka ha si wee kpọta ha ahụ na ọ na-abụ nga arụcha ọrụ na-agafe n'ihu arụsị arụsị ahụ akpọla mobi anyị ya nri so mbe enyi ya nri nyecha ya nri mkpụrụ ya naba